Jọn isi nke iri abụọ na otu mgbe ihe ndị a gasịrị Jizọs mere onwe ya ka ọ pụta ìhè ọzọ nye ndị na-eso ụzọ ya n'oké osimiri Tiberias ma o mere onwe ya ka ọ pụta ìhè otu a Simon Peter na Thomas a na-akpọ Didimus na Nathaniel bụ onye Kena nke Galili na ụmụ nke Zebedi na mmadụ abụọ ọzọ n'ime ndị na-eso ụzọ ya nọkọrọ n'otu ebe Simon Pita sị ha ana m aga igbu azụ ha sị ya anyị onwe anyị ga-esokwa gị jee ha pụrụ baa n'ụgbọ ha ma n'abalị ahụ ha egbughị ihe ma mgbe chi na-abọ ugbu a Jizọs guzoro n'otu otu ọ dị ndị na-eso ụzọ ya amataghị na ọ bụ Jizọs ya mere Jizọs sị ha ụmụntakịrị unu ji ihe oriri ọ bụla ha zara ya sị ee ah, ah. o wee sị ha wụnyenụ ihe unu ji egbu azụ n'akụkụ aka nri nke ụgbọ unu ga-ahụkwa ya mere ha wụnyere ya ma ugbu a enweghị ike ịdọ ya n'ihi ọtụtụ azụ dị ya ya mere onye ahụ nke na-eso ụzọ ya onye Jizọs hụrụ n'anya sịrị Pita ọ bụ onye nwe ya mere mgbe Simon Pita nụrụ na ọ bụ onye nwe anyị o gbokwasị uwe ukwu ya n'ihi na ọ gbara ọtọ wee tụba onwe ya n'ime oke osimiri ma ndị ọzọ ndị na-eso ụzọ Jizọs bịara n'ụgbọ nta ha n'ihi na ha anọghị n'ebe dị anya n'ala kama ihe ra ka ọgụ kubit iri na-adọ ihe ha ji egbu azụ nke azụ juru n'ime ya ya mere mgbe ha rịdara n'ala ha hụ ọkụ icheku n'ebe ahụ na azụ atụkwasịrị ya na ogbe achịcha Jizọs sị ha wetanụ ụfọdụ n'ime azụ unu gburu ugbu a. ya mere Simon Peter rigoro dọrọ ihe ha ji egbu azụ bịa n'ala nke oke azụ juru n'ime ya ọgụ azụ asaa na iri na atọ ma ọ bụ ezie na azụ dị ọtụtụ otu a ma ihe ha ji egbu azụ adọkaghị Jizọs sị ha bịanụ rie nri ụtụtụ ma ọ dịghị onye ọbụla n'ime ndị na-eso ụzọ ya nwere anya ike ịjụ ya sị gị onwe gị bụ onye n'ihi na ha matara na ọ bụ onye nwe anyị jizọs bịa were achịcha ahụ nye ha azụ ahụ kwa otu ahụ nke a mere ya ugbo atọ e mere ka jizọs pụta ìhè nye ndị na-eso ụzọ ya mgbe e mesịrị ka o si na ndị nwụrụ anwụ bilie ya mere mgbe ha risiri nri ụtụtụ ha jizọs si simon pita simon nwa jọn ị hụrụ m n'anya karị ndị a ọ sị ya ee onye nwanyị, gị onwe gị matara na ị bụ enyi m ọ sị ya na-enye ụmụ atụrụ m nri ọ sị ya ọzọ nke ugbo abụọ Simon nwa Jọn ị hụrụ m n'anya ọ sị ya ee onye nwanyị, gị onwe gị matara na ị bụ enyi m ọ sị ya na-azụ atụrụ m ọ sị ya nke ugbo atọ Simon nwa Jọn abụ m enyi gị o wutara Pita na ọ sịrị ya nke ugbo atọ abụ m enyi gị o wee sị ya onye nwe anyị gị onwe gị matara ihe niile gị onwe gị maara na ị enyi m Jizọs sị ya na-enye atụrụ m nri n'ezie n'ezie asị m mgbe ị dị n'okorobịa ị na-eke onwe gị ihe okike n'ukwu na-ejegharịkwa ebe ị na-achọ ma mgbe ị ga-eme agadi ị ga-eseti aka gị abụọ onye ọzọ ga-eke gị ihe okike n'ukwu kwa gị gaa ebe ị na-achọghị ma nke a ka o kwuru na-egosi aha ọnwụ ọ ga-eji nye Chineke otuto mgbe o kwusịrị nke a ọ sị ya so m Pita wee chigharịa hụ onye ahụ nke na-eso ụzọ ya onye Jizọs hụrụ n'anya ka ọ na-eso onye na-adaberekwa n'obi ya na nri anyasị ahụ sị onye nwe onye bụ onye ahụ nke na-arara gị nye ya mere Pita mgbe ọ hụrụ ya ọ sị Jizọs onye nwanyị, ma onye a gịnị ga-eme ya Jizọs sị ya ọ bụrụ na ana m achọ ka ọ nọgide rue mgbe m ga-abịa ọ bụ gịnị n'ebe ị nọ gị onwe gị so m ya mere okwu a pụtara n'etiti ụmụnna n'ime Kraịst na onye ahụ nke na-eso ụzọ ya agaghị anwụ ma Jizọs asịghị ya na ọ gaghị anwụ kama ọ bụrụ na ana m achọ ka ọ nọgide ruo mgbe m ga-abịa ọ bụ gịnị n'ebe ị nọ nke a bụ onye ahụ na-eso ụzọ Jizọs nke na-agbara ihe ndị àmà nke dekwara ihe ndị a n'akwụkwọ anyị matakwara na ama ya bụ ezie ma ọtụtụ ihe ọzọ nke Jizọs mere dịkwa nke ma ọ bụrụ na e dere ha n'akwụkwọ n'otu n'otu ọ dị m ka ọbụna ụwa onwe ya agaghị anagide akwụkwọ a ga-ete